iwọ ló ń tọ́jú ọkọ̀ pọ̀tàǹgà. ó jẹ́ burúkú ṣọlá ṣọlá. ìwọ orí orí tọ́kọ̀ ìwọ ló àgbọ̀jọ́ ọkọ̀ pọ̀tàǹgà. ọ̀rọ̀ lọ́dọ̀ lọ́dọ̀ adùrùn kò sọ̀rọ̀ afurum na nna ga kọrọ ọkọ fọrọ mgbe oshi bureze ọgbasa fọgụ mgba amaka ruru ịfụnụ ịmara na onye anụ akpọ jọn ọ bụ ya bụ onye eze ruru aka ọ bụ onye anyị mana ọ bịa bịa dia akwai mana yiwu sopro eh? akwai mana akwai mana wa if you mess up bo bo ogi nka toro you say you know the fear you know the fear oh yeah, ya tagi kabisiki ọbụlụkọrọ na-akọ wechkam ji unu inwe nwe aka nkụ ma ọ bụghị tuzdee ma ọ bụ satọdee a ga-efe onye ahịa a ga-ebu ga ahịa ụkwolokoro fụnyere n'ihe kwa ahịa ukwu ọife ochi m ji unu o She sabi wetin you sabi if you mess up. Oh. kịtara na agafe m isi adaeze ọ m na-agafe n'olokolo nke m ga-agafe kelefugo m ụjọ ọdọ n'anya afọ m na nne na nna ga-asụ azụ ngwa jado jado jado jado ị na-achọ m mma mma isi ọdọgwụ mma ifufugo m nga ịfụchara onye ndu ha mana adaeze adaeze olokoro ga-agafe emu afọ m na nne na nna ga-azụfụ ga-azụ nne na nna ga-azụfụ ga-azụ ngwa jara jado ọ bụrụ mpa m ka ịfụrụ ọ bụrụ na ọ bụ mpa m ka ịfụrụ gị azụfụ ga-azụ azụfụ ga-azụ nwatakịrị mma na ọ na-agba otu nta ya ị na-emepe ọnụ na afa ịkpọ ịnwa anwa mepe eziregwu kpọ adaeze ọdọ ife m ga ana akụ abịkụ mgbo nke tetere nke biko mama akụfụghị mgbo nke aka m efu ndị na-ekele gị eh, mba hapụ ife m onye onye onye onye onye onye onye onye onye di ya ma na inwe nsọpụrụ akịma na o nwere ife mgbabara gị n'isi biko ọ na ife mgbabara gị n'isi ị gị ugo ga agafee afụrụ m na inwe nsọpụrụ eh? ị nịghị ekele madị gafụcha adaeze adaeze ndị mma mụ ga na-agafe ụjọ ada ọgwụ na ya dị Ashim mba. Nne onwe m. joya afọ. Rashi nke Afọ Hmm? afụrụ m na nna gị akọfọrọ gị bụrụ eze e, ọ gbasafụ ụgụ e, ka maka kamaka ruru ịfụnụ ị marala onye anụ akpọ jọn ọ bụ ya bụ onye eze ruru aka ọ bụ onye anyị mana ọ bụ ya bụ eze nna gị were ego jeje zụọ eze mgbe ohi na-edu ife bụ bụ e eji ego zụọ arakwana anụ m atala m afụfụ afụchile m anya nsọpụrụ adọrọ ama m ife nne m unu na ohu nga ọ maka na na-amụta fugu nwa doma na deeze ọ bịa mere anya ukwu anya ụfụ nji chọrọ igbu ukwu nke gị takpọchu na ya. ọkpọkpọ mmiri mmiri na-adụrụ mgbe ruru eru ka ma gwagwaga ka ma were aka iji gaghị ka yi wura che kare kanka ana ah, mai kacan princess ba shi no kina You say you know the fear, you know the fear. Oh, yeah, daddy can be. Educa se tan fufu aho. Educa se tan fufu aho. Funogo. E a dɔw ma dɔ do nin me. o tɔgɔ ma dɔ o wuli mɛ. o lokuru in o y'o ọdún ala ọbẹ n'elu mmiri kọnọ ifufu na ọbụla ala kọnọ ifọ ọbụla ala n'elu ọbụla ala kọnọ. ọbụla ala n'elu ife aka kwara waka aka kwara waka n'ife n'ibo ebo ya ebo ya ebo ebo ebo ma ọjọọ ebo ma ọjọọ imeghe sie ala o imeghe sie ndị kom n'ihe o tere ala.

mgbe ọbụla mgbomgbo ayọchi ya anya gbanyọ ịgbarụchie mmiri iyi ala unu gekere kpa ekwele ka jiri gị chụọ aja na alụlokoro ekwele ka jiri gị chụọ aja hmm. ọ bụla bụ nga onye dibịa olokoro nnọọ mana buga biri ọtụla ya mgbe ọdọ asị gị pụọ dibịa mmụọ gasi mba gba ya ọdọla mgbe ọdọla ya wee adịsa tọbla mmụọ wee adịsa chineke ọdọbere ọdọdụla ọkụkụ chineke bẹẹmẹkẹ sẹbi fífi àmì kú o bẹẹmẹkẹ sẹbi fífi àmì kú o ọdọdụla mmụọ wee adịsa tọbla mmụọ wee ndọnọkọrọ ye ọ dadila o ọ dadila o aw Chinekele dibem dibem dibela aw aw piko piko piko aw n'o nana dimi ye an nogo n'o nana dimi dɛmɛ kun ti mɛ dɛrɛmɛ. ne ye fɛgɛ di ne ye fɛgɛ di ne ye fɛ a ko k'a kana gilo ten i gɔlɔ ma. n'u nana ji mɛ dɛrɛmɛ nɔ. a bɔ di yen. a ko ti mun na i ko di n'o da wali la fanga olu kura fanga na. ne yɛrɛ la sɛnɛ o bɛ fɛ. ɛsɛ ko mɛ n'a dɛsɛ a tɔ. mɔta kɛrɛfɛ mɔ mɔ mɔ. Make me try aja. Obo no obo no obo no woman. Ibo ye. Ofi atolange. Amaka amaka. Yai yai yai. Ongo tarata. Akama job. Anu na obo kubo onye na gele ya. Obo moto. Abi na gele ya. Nam na gele. Ifu refu. Akama zo. Ifu charo zo fu meche fu meche. Omeno no. Ifu elu zo. Omeno no. Ego pota. Gini ko ina na ma zo poro. Oh. Iwo ndo jogo potanga. Meche gurugu. Shila shila. Iwo ure ure ogo iwara gbojo ko kanga abi rashi ko furu na go me gbogu libe ko sabro ke chema ya sama ko sabro o ko bi ha mana ya chema ma du ke ya ku kwa mana ya mana e tu kam na ke dole ma ni se biko biko lo he ba mata jeje tolo nyo jodo biko jeje tolo ma ma nge mo dodo o lo ba pro me o pro bi ke o do ko ma do bi ani papa mo se mo lo wa o da fun nu zo me fodo o kai me mbo do ayo o kai me mbo do o ko talata o ko talata buguria mechi kuchwaja biko wewe vipi mara mnoko wewe vipi mara rashono nemno akale pechano Nada isso, dá bosta. Olha a minha irmã, é garantanga. nke hapụrụ abịa dị o onye nke a ọ kakwa bịa dị o nke a bụ nke tọrọ bịa dị a tọrọ bịa she sabi wetin you sabi if you mess up oh gị nke a